Feel the vibe. ọfụma ka wee mesịa bụ ya igbo n'afụfụ ma nwa jụrụ ngene tụrụ ngene ṅụọ oh. na be anyị oh, anyị na-eme n'obodo oyi

ma malụgo onye jebe ọkpọrọ nwanne ya